Yes, sir. Enjoy yourself. Enjoy yourself. Enjoy yourself. What's happening? We're going to go to the school. School. School. School. Thank you. Welcome contestant number one. Kpọwọ́ onwe gị. Ndewo onye nhazi ndị isi oche. Aha m bụ Nwada Ndụmọeme Chinechere. Abụ m onye ụgbata ọkụ Igbo nke dị n'ime ihe ala local government area n'okpuru ọchịchị Anambra steeti. Abụ nwata akwụkwọ Rivers ese. Anọ m na-agba nke atọ n'ugwu dị elu. Ndewo. Ile anya, ị ga-akwụ m ihe mbulata abụọ tupu m gaa n'iru ọ ga-amasị m ịkọwara ụmụ ihe bụ akwụ. Gịnị bụ akwụ? Akwụ bụ osisi na-amịpụta. kilala na yung ikaw niya. na, kung kaya na kilala mo yung ikaw niya, yan ang anyanwụ mo ng ibig. na mo dahil na akwụ di ka mkpụrụ obi mmadụ. Akụ dị otu mgbe aka na-amalite amalite. Mgbe ọcha ịza ọbara ọbara. Mkpụrụ obi mmadụ bụ ebe wega na ile anya ị ga-akwụ na onwere ọtụtụ uru dị iche iche ile anya ị ga-akwụ na onwere ọtụtụ uru dị iche iche akpụ banyere nyere ndị mmadụ nke mbụ akpụ eji eji akpụ esi nri eji emepụta ncha nke a na-akpọ ejikwa akpụ emepụta ejikwa akị esi ndị akị nke eji agwọ ọrịa dị iche iche dịka nwata anya elu na-eme n'omume ndị ite akpọrọ convulsion eji e e akpụkpọ akpụ agbanye ọkụ ka ọ kpanye ewu nke ọma eji ịchara akị awụ uru ata ndị ata eji ọgwụ akwụ were esi agwa ncha abacha akwụ na-eme ka anyị fụ ụzọ nke ọma dịka si abụ ncha akwụ na-emekwa ka ahụ anyị na-atụ mụrụmụrụ dịka etu ahụ niile si atụ mụrụmụrụ biko na ọ onye ahụ ya na-atụ mụrụmụrụ dịka nke m a Chineke ndị Igbo nyere anyị ihe dị etu a ndewo Thank you. parapata rẹ̀. Contestant number two. Number two. Contestant number two. Yes, sir. Thank you.